AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ahụike na okwu nke ndụmọdụ nke sitere n'akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ahụike biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ọma na-ege ntị anyị abịakwala ọzọ n'ụbọchị nke taa eji m obi ụtọ na-ekelekwa gị dịka anyị na-eme mgbe dum na-anabata gị n'ihe omume nke gbasara okwu nke ndụmọdụ nke ahụike nke dịrị ụbọchị nke taa ana m ekele Chineke onye mekwara ka anyị nwee ohere ọma dị otu a ịbịa izukọ ịnụ okwu nke ndụmọdụ a biko ihe anyị na-eleba anya ya n'ụbọchị nke taa ma ọ bụ isiokwu anyị na-eleba anya ya bụ ikike nke nhichasị ma ọ bụ ikike nke nyochasị obụbu ọnụ dịka anyị na-ekwuola ya ihe gbasara obubu ọnụ abụghị ihe a na-eji egwuri egwu ọnụ bụ ụzọ nke nyochasị nye ahụ anyị site n'isi ruo n'ọdụdụ mgbe anyị nọ n'obubu ọnụ mkpụrụ obi anyị ime mmụọ anyị echiche anyị Na ahụ anyị niile n'ezie bụ ihe ikike nke Chineke na-ehichasị ndị ọkachamara na-eme ka anyị marasị na ahụ anyị niile na-esite na akụkụ anyị na anụ ahụ anyị na eriri afọ anyị na na akpa mamịrị anyị ewepụsị ihe ndị ahụ ndị jọrọ njọ ndị na-egbu egbu ndị na-ewetara anyị nrịrịa ndị na-etinye anyị n'ọnọdụ nke na-anaghị enye anyị obi ụtọ n'ezie gị onye na-ege ntị achọrọ m ka ị mara sị na mgbe ọ bụla anyị nọ n'obubu ọnụ ọ na-enye ahụ anyị ohere nke ịyọchasị ihe ndị nke ahụ na-ekwesịghị ekwesị ma tinye anyị n'ọnọdụ nke anyị ga-enwe obi ụtọ n'ime ya mgbe ọ bụla anyị na-ebu ọnụ ahụ anyị na-alụ ọtụtụ ọlụ nke dị egwu nke ọ bụ akọwọ ya ga kụkụwa aka ọ bụ otu a ka ọ dị gịnị bụ ihe ahụ ọ na-alụ ọlụ ahụ anyị na-alụ mgbe anyị na-ebu ọnụ bụ na Chineke kere ahụ a ka o nwee ike na-edochi ihe ọbụla ma ọ bụ akụkụ ya nke mebiri emebi na-eweta ọgwụgwọ n'aka ya na-ewulite ọdịmma na ọdịike nke ahụ anyị ọ bụ ihe ahụ anyị na-eme ọ bụ ikike nke Chineke tinyere n'ime ya n'ihi ya mgbe ọbụla anyị kwụsịrị iwere ihe oriri na-afọju ahụ anyị mgbe ọbụla ọ na-eme ka anyị bụrụ ndị ga-enwe ike nye ahụ anyị ohere nke ịlụ ọlụ nke ọ kwesịrị ịlụ ikike ahụ nke ọ ga-eji na-agbalị ịchọ otu ọ ga-esi wee gbarie ihe mụ na gị riri eri ma ndị anyị tara nke ọma ma ndị anyị na ata anyị nke ọma ikike ahụ nke a ga-eji na-achịgharị ihe ndị a ime ha ka ha bụrụ ihe nke ga-arụ ọrụ n'ime ahụ anyị bụ ikike nke ahụ anyị na-eji ehichasị ihe ọjọọ niile mee ka ahụ anyị bụrụ ebe dị ọcha anyị kwuru ya sị na obụbu ọnụ bụ ihe na-asachasị okporo nke ọbara si na-agbapụ ma ọ bụ na-asọgharị n'ime ahụ anyị n'ihi nke a mgbe bụla ị nyere ahụ gị ohere site na-erighị nri biko mara na ahụ ahụ na-alụpụta ọlụ nke ga-enye ahụ gị ahụike wetara gị na onwe gị obi ụtọ dị ka o si dị mma ọ ga-emekwa ka onye na-ahụ gị ya bụrụ onye ga-amarasị n'ezie na ị na-akpachapụrụ onwe gị anya ọ ga-eme ka echiche gị bụrụ ihe kpakọrọ ọnụ ndụ nke ime mmụọ gị abụrụ ihe nke ị ga na-ewuli elu kwa ụbọchị ka ị na-ebu ọnụ kwa ụbọchị ka ime obi gị na-ehichasị ka mkpụrụ obi gị na-ehichasị ihe bụ ihe ọjọọ ndị dị n'ime ya ọ bụrụ na anyị chọrọ iwepụ nramahụ ma ọ bụ ihe nke na-ekwesịghị ekwesị n'ahụ anyị ọ na-enye aka ebe ọ dị ukwuu ma ọ bụrụ na anyị mụta na ọ bụ site na obubu ọnụ ka anyị ga-eji mee ka ahụ anyị bụrụ ihe wezụgara onwe ya na nramahụ ndị dị otu a biko mgbe ọbụla ọ dabara gị n'obubu ọnụ ya anya sị na ị na-ana agụ biko kama ahụ ya dịka ụzọ isi na-ewugharị ahụ gị ụzọ isi na-ehichasị ihe ndị na-ekwesịghị ekwesị ihe ndị na-ekwesịghị ịnọ gị n'ahụ mgbe ahụ bụ bụ mgbe ị ga-ahapụ itinye ihe ndị nke ga-eme ka ọlụ a nke dị oke egwu nke na-aga n'ahụ gị kwụsị ohere a bụ ohere nke iji ewugharị ma ọ bụ mee ka ụmụ ururu ihe ndị a ndị na-enye ahụ anyị ndụ nke anyị si na ndị bekee na-akpọ sel ọ bụ ohere nke ị nyere ha ọ bụ eziokwu na ọ dịghị ihe ị na-eri kama na ọ naghị egbochi ya ito ma wugharịa onwe ya dị ka ọ ga-esi wee rụọ ọrụ nke zuru oke n'ime ndụ gị mgbe ahụ a na-ewepụsị ihe ndị a ndị dị njọ n'ahụ anyị otu akwa ka ụmụ iruru ihe ndị a ndị na-anwụọ na-anwụọ ga-esi pụọ n'ahụ anyị nye ohere ka ndị ọhụụ ruchie anyị ewee bụrụ ndị ga-anọ n'ahụike ọ bụrụ na ị nọ agụ otu abalị abalị abụọ abalị atọ na ibu ọnụ ihe ndị nke dị gị n'ahụ ugbu a ga-ebu gị ruekwa mgbe ị ga-ebido ma ọ bụ mgbe ị ga-esi n'obubu ọnụ gị wee pụta ọ bụ ya kpatara na ihe anyị ga-eleba anya ya ma ọ bụ ụzọ obubu ọnụ ole anyị ga-eleba anya bụ naanị nke ga-eduru anyị rue na abalị atọ naanị ebe ahụ ka ihe ọmụmụ anyị ma ntụgharị uche anyị maọbụ ntụgha bụ mkparị ụka anyị ga-asọnye isi n'oge nke dị ugbu a mgbe ahụ na ihe ga-eme ka anyị gaa karịa otu ahụ a ga-ewepụtakwa ihe ndị ga-edu anyị na-aga otu ihe ghaghị ịghọta gị onye na-ege ntị bụ mgbe ọbụla ahụ gị gbanwere ị chere na ị na-enwe nramahụ nke ị na-eleghị anya ya maọbụ nke chọrọ ịbịa gị egwu ụzọ ị ga-esi wee gbochie ihe ahụ ngwa ngwa bụ ijisi ike nye ahụ gị ohere site na-etinye ya nri ọbụla bụ ibu ọnụ mgbe ahụ ka ahụ ahụ ga-eji were ohere nke ahụ wugharịa ahụ gị ma chụkwa ihe ndị nke a nke chọrọ ibuso gị agha gị onye na-ege ntị iri nri rifee ya oke emegasị ya ahụ nramahụ nke nchekasị ahụ na-ewetara mụ na gị iri ihe na-ekwesịghị ka anyị rie ichefu ịṅụ mmiri mgbe anyị kwesịrị ịṅụ mmiri na-anaghị ewepụta ohere nke anyị ga-eji wee nata ikuku nke dị mma ma ọ bụ nweta ikike nke anyị na-enweta site na anwụ nke na-achasatụ anyị mgbe anwụ na-akabeghị ahụ anaghị enwe ike hie ụra dị ka o si kwesị ihe ndị a niile bụ ihe ndị na-eme ka ọbara anyị bụrụ ihe jupụtara n'ihe ọjọọ na ihe arụ ọ bụrụ na anyị ga-enwe ahụike anyị ga-abụ ndị ọbara anyị ga-adị ọcha anyị ga-abụ ndị ga-esi n'ụzọ nke a anyị na-ekwu okwu ya hichapụ ọbara anyị ka ha bụrụ ihe nke ga-adị mma wee na-asọ nke ọma gị onye na-ege ntị ọ bụ naanị site na obubu ọnụ na ekpere ka ị ga-esi wepụ ọbụna nramahụ ndị ahụ nke anyị na-eweta site n'ihe ndị dị aṅa anyị tinyere n'ọnụ anyị ihe ndị ahụ bụ ihe dị ka gịnị chetakwa na mgbe mbụ ọ dị mgbe a na-eji ọgwụ nke a na-akpọ aspirin agwọ ọtụtụ ọrịa kwa mgbe a chọpụtara sị na ọ na-eme ọnya afọ nke ndị bekee na-akpọ ọlsa ọ dị mgbe ọ bụ ahụ rawa gị ahụ gị sị ka ewetara gị ọgwụ mgbu enye gị agụ ọgwụ mgbu gị ṅụọ ọ dị mgbe ọ na-abụ ya ruo achọwo igbusi ihe ndị nje na-ekwesịghị ekwesị n'ahụ gị enye gị nke a na-akpọ antibiotics gị ṅụọ na ọtụtụ ihe ndị ọzọ dị iche iche na-abanye n'ahụ gị na-ekwesịghị ekwesị gị onye na-ege ntị ọ bụrụ na ị ṅụọ mmiri ya azasịa ihe ndị ahụ ndị nke fọrọ afọ mpekele ya ndị fọrọ gị n'ahụ ọ bụ site n'obubu ọnụ ka ihe ndị a ga-eji wee si n'ahụ gị wee pụọ ahụ gị niile ewee bụrụ ihe dị ọcha na-arụ ọrụ dị ka o si kwesị ịrụ ọrụ gị onye na-ege ntị biko ekwela ka ọ bụrụ na ọ bụ mgbe ka anyị na-etufu n'ihe ndị a niile gbalịa ka anyị gbalịa were ihe ndị a kpọrọ ihe nyere onwe anyị aka mana ụzọ anyị ga-esi wee napụ onwe anyị na ụfọdụ nramahụ ndị a ọ bụ ha abịa ya bụrụ okoro nye mụ na gị chekwuta na n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị ntụziaka nke chọrọ inye anyị

chekwụta itinye asụsụ igbo ka anyị were otu aka kelee onye okenye eze nlewemchi onye nyere anyị ndụmọdụ nke ahụike ozi ọma nke ga-eme ka mụ na gị bie ndụ dị mma n'ime kraịst ka anyị wee nwere ahụike nye aha nsọ chineke otuto anyị na-arịọ ka chineke nọnyere onye okenye eze nlewemchi ka chineke gọzie gị ka chineke na-eme ihe rịba ama n'ime ndụ gị na ezinụlọ gị n'aha jizọs amen Anụrụ m onye kwuru okwu dị ebube ọṅụ egwu na-ewu tekpuru ọ na-asị Aga amadị ka onye kasị ihe niile elu n'ihi ngarigo n'ugwu nsọ Chineke m ga nọkwa sikwa n'ugwu nzukọ bulie oche eze bịanụ bịala ụmụ mmadụ na-eti aka n'obi na-ebe na-eti oke rira na-asị chukwu si n'igwe bịa nụrụ olu ndị gị n'ụwa ahụhụ dị n'ụwa mụda dịwo ewutepụrụ obi ọ na-asị ahụhụ dịrị ụwa udo n'Eligwe. na-atụdawo onye iro Chineke atụdawo onye iro ndị mmụọ atụdawo nwa chọbụ n'igwe bịa nụrụ olu ndị dị n'ụwa ahụhụ dị n'ụwa ụda dịwo n'igwe alụrụ olu tiri mkpu dị ebube olu dịtọ na-enye obi ọṅụ ọ na-asị hichapụ anya mmiri zọpụta gị dị nso amụdawo onye nzọpụta mmadụ amụdawo onye isi ndị anyị nwoke ka chinwe gbara na ndị otu ya unu emeela na abụ ọma nkunu nyere anyị n'ụbọchị taa anyị na-asị ka chineke nọnyere unu ka ịhụ na ya chineke unu n'ụba ha jizọs onye ọma na-ege ntị n'ọnụ nwayọ mgbe anyị ga-anabata onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ obi bụ mma mmanụ oge ọzọ abịala bụ oge ịnụ okwu chineke olee ihe ọ pụtara ichere onye nwanyị olee ihe ọ pụtara bụ ichere onye nwanyị ka anyị mechie anya chi nke ịhụnanya chike ebere nọnyere anyị mere anyị amara ka anyị chere gị n'ụzọ dị mma akwụkwọ pete nke abụọ isi atọ ya amaokwu nke iri na otu na nke iri na abụọ baịbụl na-ekwu ebe a dee ahụ dị mmadụ na-eghaghị bụ n'ibi obi nsọ niile na nsọpụrụ chineke niile na-ele anya ihe nke gaje ebe ọbịbịa jizọs bụ onye nwanyị olee aha ụdị mmadụ na leghaghị bụ pita nji ajụjụ na-ajụ ndị kwere ekwe ndị ndị ka anyị taa ajụjụ ahụ nara achọsi ike mba ndị iche maọbụ mmadụ a ndị iche maọbụ nzukọ dị iche ịmasị na ha bụ ndị a hụrụ mma dịka ndị igbo anyị bụ onye nwe anyị hụrụ anyị mma na-ajụ anyị sị olee ụdị mmadụ anyị aghaghị ịbụ olee ụdị ndụ anyị aghaghị na-ebi n'usoro ndị mara chineke ndị chineke kere na oyiyi ya Pita Nsodajụ anyị dịghị ụdịmadụ anyị aghaghị ịbụ n'ime Chineke n'ime bụ ndị na-asọpụrụ ya n'ime nsọpụrụ Chineke n'ime dị nsọ dịka ndị na-eso ụzọ Kraịst ndị na-nkwerekwara n'ụzọ zuru oke na ụkpụrụ nke okwukwe anyị iwu Chineke anyị kwesịrị ibi ndụ anyị bizie ya na ka ya na Chineke ga nwere otu olu ee anyị mbụ mmadụ ndị nwere olileanya ya mere anyị ji bụrụ mba ndị chee ndị e kwesịrị ịsọpụrụ ndị ga-eji ọkọlọtọ nke onye nwe anyị welie elu dịghị ụdị mmadụ na-eghaghị ịbụ ndị mmụọ chineke m ga-echekwa oge niile dịka ndị ga-alụ ezi ọlụ ịhụnanya eziokwu ka m e nwere ngụkọ ebe chineke m nọ ihe a na-anara nke ọma dị otu anyị ga-eji bịa ndụ anyị dịka ọ dị ugbu a ọ dị mkpa ka anyị mara na anyị kwesịrị ibi ndụ a na-ede nsọ na ịmara chineke niile kwee ka mmụọ nsọ chineke duzie ndụ gị n'akwụkwọ luk isi mbụ ya amaokwu nke iri atọ na ise jizọs narị kwuo ka mmụọ ya mbịapụta ndị nke ya mgbe mmụọ chineke m bịakwasịrị anyị anyị ga-enwe ike ichere chineke dị ka ọ chọrọ mmụọ chineke mgbe ike anyị ga-eji chere ebe chineke nọ n'ihi na jizọs nse ma anyị kwee ka mmụọ ya mbịakwasị anyị mgbe mmụọ ya ga-abịakwasị anyị anyị ga-enwe ike ịlụ ezi ọlụ anyị ga-enwe ike ịdị nsọ ịdị nsọ mmadụ enweta ya n'onwe ya kama anyị chọọ ka mmụọ nsọ mbata n'ime anyị ọ ga-eme ka ịdị nsọ anyị zuo oke ya mere nwanne m ka anyị jeso chineke na ede mma ya niile na ede nsọ ya niile ọ ga-eme ka ihe gara anyị nke ọma mba dị iche ndị a na-achọsi ike mmụọ nsọ chineke ga-eme ka chineke nara anyị nke ọma ọ dị mkpa ka ị mara na ọ bụ ihe a na-achọsi ike na onye na-ebi ndụ dịka nwa chineke aghaghị kpachara anya ọ bụ ya mere akwụkwọ nsọ na-achọ ka anyị bụrụ ndị ga-ebi obi anyị na mkpachara anya mgbe mmụọ nsọ chineke m bịara bịa ewere ọnọdụ n'ime ndụ gị mkpachara anya nga dị na ndụ gị gị were ya na-ekele chineke ọ dị mkpa nwanne m ka ị ghara ịhapụ mmụọ nsọ ọ dị mkpa ka ị kpachara anya na akwụkwọ efesọs isi ise okwu iri na ise ya ruo na nke iri na isii ebe ahụ na-adụ anyị ọdụ se ka anyị kpachara anya otu anyị ga-ejide ebi ndụ anyị nwanne m ka anyị ghara ibi ndụ dịka ndị na-amaghị ihe kama ka anyị na-ebi ndụ anyị dịka ndị maara ihe deme ka ohere ọma anyị nwere bụrụ ohere anyị ga-eji mee ihe mbara uru anyị chọsiri amalike naijidesi okwukwe anyị ike dịka mmụọ nsọ niile ya anyị na akwụkwọ nsọ na akwụkwọ Efesọs isi abụọ amaokwu asatọ ọ bụ na amara ka eji zọpụta anyị la okwukwe ọ bụghị ka ọlụ mmadụ si dị ya mere anyị chọrọ mmụọ chineke iji nye anyị ike ịlụ ọlụ amara chineke mbụ amara nzọpụta ya dị anyị mkpa ọ dị anyị mkpa iji nabata n'okwukwe ha anyị kwesịrị ide eme dịka ndị kwere ekwe anyị ga ịgbalị were ikikere nke chineke na ede nsọ nke kraịst na amara ya na-egosi onwe anyị na agwa ịbụ ụmụ chineke dịka ndị ozi ndị ọsị gan ga-eme ka mba niile mara anyị onwe anyị kwesịrị inwe ihe a na-achọsi ike n'ebe anyị nọ ya mere ị gaghị alụ ya n'onwe gị kwe ka mmụọ nsọ nchie ndụ gị mmụọ nsọ bụ onyinye amara nke chineke nyere anyị inyere anyị aka ka anyị ghara ịbụ ndị nwụrụ anwụ ka anyị bụrụ ndị nga ịdị ndụ na mmechi okwu a nwanne m nwoke anyị mkpata nso nso onye nwe anyị na okwukwe ka ọ zọpụta anyị ka anyị nabata ikikere ahụ nke ga-eme ka anyị dị ike n'ebe anyị adịghị ike anyị nọ ikikere ahụ ga-eme ka anyị dị ike ọ bụ naanị mgbe anyị kwere ka mmụọ ahụ were chọọ bụ mmụọ nke ike na-adịghị agwụ n'ime ka anyị bụrụ ndị bara uru ọ ga-abụ mgbe anyị werere onwe anyị wefuo onwe onye n'ime ndụ anyị wedata onwe anyị ala ka ịrụ e ọrụ nke mmụọ nsọ gị were chọọ ọnọdụ obi anyị na na ndụ anyị ime ka anyị bụrụ ndị zuru oke na ihe onye nwe anyị na-achọ n'ebe anyị nọ ka amara ya nzuoro anyị oke taa n'ihi na anyị kwere ichere ya n'ihi na anyị kwere ijide ya n'ihi na anyị kwere ịdị nsọ ya ka ọ dịrị anyị mma ka anyị mechie anya n'ihi na onye ahụ nke nwe ga-enye anyị ike ndụ onye nwe chi nke ịhụnanya chi ndị ndụ nye anyị mmụọ gị ahụ nke bụ ike nke ndụ ka anyị were na-echere gị n'oge a ụwa na-eme ngwa ịgwụsị ka anyị bụrụ ndị kwesịrị ntụkwasị obi na-eme ihe niile ruo ọgwụgwụ n'aha Jizọs bụ onye mgbapụta anyị amen ukwu imeela n'oziọma nke inyere anyị n'ụbọchị taa anyị na-arịọ ka chineke nọnyere gị ka ọ gbaa gị ume ka ọ gọzie gị na ezinụlọ gị n'aha jizọs amen ezi enyi m na-ege ntị mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị na-achọ onye gị na ị ga-amụ akwụkwọ nsọ gbalịa kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 mara na Chineke ga-anọnyere gị ma ị anyị akwụkwọ na awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com maọbụ awrnigeria at com awrnigeria at gmail mara na ị nwere ike ige oziziọma nke taa awr.org gị tinye asụsụ Igbo ka Chineke nọnyere anyị imeela Chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo